e a ji ezukọ ịkpa nkata ịkpụ ụgbọ ịtụgharị uche maka ọdịmma ndị Igbo na-agbata obi ha ebe ọ bụla ndị Igbo bi n'ụwa dum anyị ezugokwa ka anyị rọọ akwụrụ nze anyị ga-atọtu ngịga ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkaigbo na maazị Kanayo Odeluga aha m onwe m bụ oke ụkọchukwu dịka anyị na-eme kwa izu mana tupu anyị aga n'iru anyị ga-asị aga unu biko ka unu gbaghara anyị n'izu ụka gara aga n'izuụka na-esi ya na anyị enweghị ike ịbịa ka anyị na ụlọ kpaa dị dịka anyị na-eme kwa izu ọ ihe mere ya bụ kerefish ji wee gbagọ ọkwa na ya bụ ihe mere ede ji wee bee bụ ihe mana ka o si na adị anyị na ụlọ nọ tata ka a rapụ ya bụ ihe taa n'anya ka ọ bụla anwụ ịga n'iru etu anyị ga-esi wee tinye ọnụ n'okwu tata bụ inebanye anya n'obodo ahụ ebe ndị Igbo ka nkụ ebe ọtụtụ ndị Igbo bi ebe e nwere ala Igbo n'ime ya ya bụ obodo bụ Naijiria etu anyị ga-esi n'ihe anya bụ ịna anya n'ọdịnihu na-asị kedu ka ya bụ obodo Naijiria ga-adị na oge na-edịghị anya ma ọ bụ n'oge tere aka ihe dịka arọ iri ise gaa ọ dịghị ka a ga-enwe ebe a na-akpọ Naijiria ọ bụrụ na e nwere ya kee ka ọ ga-adị kee ka ọ ga-esi wee dị kedu ka a ga-esi wee nọ kedu ka ọnọdụ ndị Igbo ga-adị ka anyị na-ene anya n'ọdịnihu anyị ga emekwa anya n'ọdị ihe mere n'oge gara aga isi kedu ka ọnọdụ ndị Igbo dịrị tupu anyị na ndị ọchịchị nchigbu wee zute ma kedu ka ọnọdụ ndị Igbo dị ka nyewe obodo a na-akpọ Naijiria bido maka na anyị mara ebe ya bụ mmiri si bido mara anyị anyị mara ebe ọ ga-akwụsị wee ma anaghị achọta achọta anwụ na nche mmiri ka a ghara igbu oge ụlọ ka ntinye ya n'aka ụkọchukwu Igbo o duru anyị wee gawa bụ maazị oke ụkọchukwu ndị na-ege anyị ntị ya dịrị ụnụ mma ihe anyị chọrọ ka anyị tinye ọnụ taa dịka maazị oke kwuru ilebaji anya n'obodo a na-akpọ Naijiria otu o si ihu maka anyị nwabụ ndị Igbo e, n'ọnwa ole ma ole ndị gara aga anyị were ọtụtụ izu nwee mkparịta ụka banyere mbipụta akwụkwọ a na-akpọ ahịra deklarashọn ga nkwupụta ahịra nke maazị ọdụmegwu Chukwu kwupụtara afọ 1969 mkparịta ụka anyị nwere ya ọtụtụ oge mechari kpọwata otu n'ime ọkammụta ndị soro ee ngwụpụta ahụ bụ ọkammụta Ifemesia o nwere otu ihe ọkpụrụkpụ okwu ya nwa ọkammụta Ifemesia kwuru ka na ụkwọ ihe ọ na-awụ anyị cheta ya onye ọbụla ghọtara ihe ọ pụtara kwesịrị itinye ya n'echiche jụọ onwe gị ajụjụ maka mmụta ife mesịa n'obodo a na-akpọ Naijiria ezidi ya mana ụkwụ agaghị ya ọ bụrụ na unu cheta n'ihe <clears throat> niile edere anyị kọwara n'ahịra deklarashọn ndị na-enweghị ndị na-agaghị ntị mgbe anyị na-enwe mkparịta ụka anyị ga-asị laghachi laghachienụ n'azụ ebe ndị nwere pọdkast maọbụ na uh, Facebook uh, Igbo Heritage Institute unu ga-ahụ ihe niile bụ mkparịta ụka anyị nwere ọtụtụ izuụka ihe chụwara izu ụka iri anyị kpara nkata ahụ anyị bịakwaziri kpọbata ụfọdụ ụmụnne anyị wukwa ndị bụ ọkammụta n'ọgbara ọhụrụ a ndị dịka Chima Korie na e, otu nwa amaala anyị ọzọ na-akụzikwa na mahadum nke na Florida ma bịa tinye ọnụ n'okwu a ka emechara anyị akpebie na ị ga-ele okwu a bụ ngụpụta anyara wee bipụta ya n'ihi na ka a na-ekwu okwu anyị na-enwere onwe anyị anyị na-ahapụ Naijiria ka anyị ga-anọwa je na Naijiria ihe anyị na-ajụ bụ onwe anyị bụ olee otu anyị ga-esi zọta ala tupu anyị azọwa ute ihe anyị na-ajụ bụ onwe anyị bụ olee ebe anyị na-eje olee ihe anyị chọrọ ebe anyị na-eje olee ihe anyị ghọtara ma banyere ọnọdụ anyị taa ọnọdụ anyị n'oge gara aga na nke ihe ndị a ọnọdụ anyị taa siri bụrụ ihe ga-ehima ọnọdụ anyị n'ọbịanihu ọ ya kpatara anyị ji wepụta akwụkwọ na deklarashọn nke bịa ya nwezie ihe a na-akpọ kọmentrị ya okwu na-eso akụkọ ka ị banyere na ya okwu na-ese akụkọ abụrụ ọtụtụ n'ime anyị ọkammụta Raf Njọkụ ọkammụta Kristen Ukegbu ọkammụta e, e, Ada Zodo maazị Keko Odeloga maazị Ejikọba na mụ onwe m bụ Osinokiwo anyị so dee a na-akpọ kọmentarị ya bụ okwu na-ese akụkọ ọtụtụ ihe anyị lebara anya bụ iwere mpaghara dị iche iche otu anyị siri ghọta na otu anyị siri gụọ nkwupụta ahịara tụlee ya uche tinye uche na ya mana ihe anyị ji chọọ ka anyị weghachite mkparịta ụka taa bụ ka ihe si aga n'obodo a na-akpọ Naijiria taa n'ihi na elechaa ya anya lee ya anya n'usoro ihe a gụpụtara na ahịara deklarashọn ọ dịka ihe ahụ na-ebe ka na-ebekwa onwebeghị ihe gbanwụrụnụ obodo a na-akpọ Naijiria ihe ahụ ọkammụta Ifemesịa kwuru femesia kwuru n'ezi dị ya mana ụkwụ agaghị ya ụkwụ agaghị ụkwụ agabeghị ya agaghịkwa na-aga ya n'ihi na dịka otu onye onye amamihe ọkammụta nọ na Britain a na-akpọ J.S. Mill kwuru ọ sị there can be no great improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought enweghị mgbe ọbụla a ga-enwe mgbanwo n'ọganihu n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwo n'ụzọ ha si eche echiche Igbo chịrị echiche depụta ahịara deklarashọn ọ bụrụ na anyị nwawu ndị Igbo ga-eleba akwụkwọ anya leba ihe agụpụtara anyị n'ahịara deklarashọn anyị anyị ga-enwe ọdịnihu mara mma tara mbara tara ụcha gịnị nwe ihe a na-arịa obodo a na-akpọ Naijiria gịnị olee otu o si metụta ndị Igbo otu n'ime ha ihe a na-akpọ Naijirianism edere ya n'ahịara deklarashọn a gịnị bụ Naijirianism ka anyị chọrọ ka m chọrọ ka anyị tụnye ọnụ taa dịka ihe na-arịa mba niile ọrịa ọlọrọ ọhụrụ a na-akpọ korona virus pandemic oge o bidoro n'isi mbido anyị tụnyere ọnụ na ya anyị hụrụ ka ndị gọvanọs onye bido ọkpọ ndị pres ndị nta akụkọ gosi ebe niile arụrụ isolation Senta anyị na-ajụsi ya bụ na ego eji arụ ihe ndị a nọchi kemgbe nnukwu afọ ahapụ ndị mmadụ a na-eje njegharị ahụike mana ajụ otu ajụjụ anyị ga-ajụ ugbu a wụ ihe niile ndị ahụ arụrụ egosiri na nta akụkọ na telivishọn na redio na newspepa ebee ka ha nọ ugbu a ekwuola okwu vaksin onwebeghị ihe anyị hụ." mana ihe na-awa anyị isi ugbu a ozi na kemgbe e kwuru na variant a na-akpọ Omicron apụtala ebidola obodo ndị dị aṅaa ebidola ma chiwe na onweghị onye ga-esi na obodo a na-akpọ Naijiria ga agbata n'obodo ha nke na ime dị ịnọ na Naijiria ime vaccine test na Naijiria ụfọdụ mpaghara obodo ndị ụfọdụ na ha ga-anabata ya gịnị kpatara nke ọ otu ihe m chọrọ ka anyị tinye ọnụ na ya maazị Ejike maazị enwere ihe um, ndị Igbo na-asị na enwere ihe Igbo na-akpọ ihere ihere mgbe ihere la na nwoke enwezighị na nwaanyị enwezighị ihere ịmala na mmadụ apụọla ya n'ahụ n'ezie n'ezie ee um, obodo ahụ na-akpọ Naijiria onwezighị ihere n'ihi na enwere e um, ndị nta akụkọ lebara anya ka ee olile covid test leba ya anya ka ọma ka ọma ka ọma wee ji na ọ ma ego ị ga-agbanye gị eh, akwụkwọ dị na-elelele gị na enweghị covid ma ndị nwere covid ma ndị na-enwe covid asị weta ego ka enye gị ịtụle ya ọ na-ele isi abụọ ma atọ nke mbụ onye ọbụla butere covid ọ na ga-echeta mgbe Ebola batara Naijiria ọ ee eh, otu onye dibia bekee nọ na First Consultant Lagos gbadoro ụkwụ sị ị hụla onye a si Liberia bịa buru Igbola bubatara anyị ị ga-anọ kwarantain eji ese nnukwu okwu ndị na-achị obodo ahụ Liberia ebuli agha sochie ọtụtụ ndị nọ n'ọchịchị n'obodo agha bụ Naijiria e na-enye nwaanyị na ndị eh, First Consultant Hospital mgbe agba ha chefu hapụrụ nwoke a ka ọ gawa ebe ọ na-aga akwa nwoke ahụ mechara Igbo na-egbuo onye. gbukwee mmadụ ole na ole nọ n'ụlọ ọgwụ gbasakwara nwaanyị eh, onye eh, dibịa Igbo fechiri ilu jụ na ọ gaghị apụ buru ọrịa bufee obodo niile anyị niile dị ndụ ma ihe oge ahụ chetere ihe Igbola mere na Liberia na Sierra Leone Chineke egbuola anyị ọkụ ya wụrụ iji na mmadụ gbuoro anyị ndị ghọtara ihe mere otu anyị si lafere ibola. kovid abịala obodo egwuregwu ịnwụ ya wụ na ọya wụ na iberibe anyị akarịala mbụ. nke abụọ enwere ihe wụ na obodo na-enwe nsọpụrụ enwere ihe wụ na onye si n'obodo pụta kwuo okwu ege ya ntị ugbu a ụwa niile amarala n'obodo aha na-akpọ Naijiria ejighị enwe ihe eji kpọrọ n'ihi na eziokwu anọ enwe onye eziokwu nọ n'ọnụ ọya mere na ọtụtụ ndị na-aghọtaghị ihe na-eme bara ụgbọelu ka ha lawa ebe ha si ma ọ ka ha gaa ebe ha na-aga n'ala bekee ịpụzie e n'ụzọ asị gị mba na e, mpekele akwụkwọ a iji si na inweghị covid ekweghị ya ị ga-aga megharị ya ọtụtụ ndị obodo ahụ Naijiria atọla na mba ọnwụ mmadụ niile nwere ego ịga kwụ ụgwọ e, covid test na na Euro marakwa ihe exchange rate na naira nọ na ya ugbu a ọha ọha na-ata ahụhụ ya nke atọ echi obodo pụta kwuo okwu lekota isi covid lekota eledo onye dị nwere ike isi naijiria pụta meghe ọnụ dị ee mee ọchị ka a ga na-achị mmadụ niile n'ihi na ha ma na-enweghị onye eziokwu nọ n'ọnụ n'obodo ahụ naijiria ya wuru otu ihe n'ọtụtụ ọwụwụ nke a wụ otu ihe n'ọtụtụ ihe jiri n'obodo ahụ awụzighị obodo maka anyị igwu onwe anyị eziokwu anyị igwu onwe anyị eziokwu enwezi ihe akpọrọ kpọrọ Naijiria ihe awụ nọọ ama m n'abalị a anyị ga na-atụle ọtụtụ ihe na-eme jiri gị na obodo awụzighị obodo ma ka m hapụgodi ya ebe a maazị odeluga ya wụ ihe awụrụkwa ihe ahụ ndị tinyere aka dị depụta ahịara deklarashọn mkpọrọ Naijirianism Naijirianism abụrụ gịnị? ewepụ ihe na-egbochi Naijirianism bụ etufasifu ya bụkwanụ ife ọtụtụ n'ime anyị bugolu bụ akparamagwa maọbụ iche uche ụdị adịrọ mma ga-amanyela eh, obodo aka maka Naijiria Dizikwuo ka ọ um, nwe nne nwe nwe ọ bụ ife enwero ana siri ike eji wee kpokọba n'ebe obodo o wee dịka nwa na-eto enwere ọzụzụ na-eme omeke ịtọrọ iwe a naijirianizm bụ ịna aka azụ mpako achọghị ọdịmma obodo enweghị ike inwe olileanya n'ụdị na nke a bụ nke anyị maka na dịka ife maazị ọbasi kwuru tụsịrị aka ị anya mfe na-aga n'ime ya bụ obodo bụ naijiria o onye ọ dịka na-enezi anya na-asị ka ya mee ka ọ dịlụ ibi ya mma onye ọbụla na-eme ife gụrụ ya o ndị welụrụ ụnụ ike n'ụdị n'obodo bụ nkefa na a na-enwe obodo enwe eh, ndị ọzọ bụrụzia ndị eji wee gbala uru ya dịka ọtụtụ obodo anyị si ama na-enwere ife eji agba obodo mana n'ime ime Naijiria afọ onwero ife ọbụla ị ga-eji si na efe naijiria ji wee si na ha ndị niile nọ na ya kwekọrịta etu a ga-esi bi maka onwere onye nọ n'alụ onye ya na ibie nọ n'alụ ewee kpọkọba anya obodo ọ bụ ife ndị ọcha lolo ọ dịfa ka ife ga-abalụfa o wee jikọta ọnụ ọtụtụ mmadụ wee sị baba bụrụ naijiria nya naijirianizm bụ ofu ife na-aya afrịka ya bụ obodo ọ dịka onwere e onye ga-asị nọ nke ya maka na onwere onye so wee nọ n'alụ ewee kpokọbịa ya na onye ọbụla na-eme ife goro ya ọtụtụ ife na-eme dịka eh, maazị ọbazi kwuru mụ ọ nwa amụ mụkwo amụkwo ife niile o kwesịrị ime omenwụrọ eh, ọtụtụ obodo na-achazili ya obodo dịka emirate ya bụ Dubai ịgba n'ụgbọelu ha bụ na e, e onye isi na Naijiria bụ ọtụtụ n'ime ndị na-achọ ije njem jee mba ọzọ n'ọnya bụ ụgbọelu ka a na-eso ọnwasị na dịka etu ife si kwụrụ em kafasela aka nafa ama m efezi n'ime Naijiria n'ime ọnwa gara aga ofu nde covid vaccine mba ụwa burilayo bụrụ buru naijiria panalya n'iyi agbarọla ya gba o wee megide o wee mebibie nyarụ ọdọ na-akpati ebe edebere ya wee mebie maka na okwe nwụrọ ndị gọọmenti ịgba ụmụ mmadụ ya bụ eh, ọgwụ maka covid na naijirianism bụ ọya bụrụ um, emume ụdị na-ewechighị obodo azụ ọya ka n'ahịa na deklarashọn ee um, navana si na onye ọbụla ga-esepụ aka enwe afụ na ahịa ekpuka ika n'ụdị emereme afụ n'ụdị um, uche ndị mmadụ nwere onye nọlụ oyibo ọ na-arụ ya onye n'ọrụ obodo ọ na-arụ ya ka ọ na-arụla onye ọzọ na ọ bụrụ ọrụ n'onwe ya onye ziri ozi ka o jeela obodo ozi ọ ọ na-achịgbu ndị ya na ya nọ na-abụghị ime ka gịnị ka ife mma ya na ọtụtụ ife dị n'ime Naijirianizm afọ bụrụ ife ga-eme eweta ọdịnihu ma ọ bụ ịga n'iru ọbụla nke obodo chọọ ịba ụlọ n'elu ụwa kịta ga-eji efere isi yawụ maazị oke yawụ na e, a na-ekwu okwu Naijirianizm a dịka edepụtara ya n'ahịara deklarashọn ya wụ na ihe na ihe maazị Odeluga na-akọwa ọrụtụla aka ụfọdụ ihe ndị emere na nso nso a United Arab Emirates na Emirate Airline ama abịazi Naijiria Saudi Arabia akwụsịgo Nigerians ndị Naijiria ịbata Saudi Arabia Canada Britain ọtụtụ ụfọdụ obodo ndị dị iche iche ya bụ na ihe arụtụrụ aka Nigerianism a kpọrọ aha arụtụrụ aka na Ahịra Declaration 1969 ọ dị ka ebe o hiwere isi ejighị uche eme ihe ọkwanụ na ndị nwere uche jụrụ ndị na-enweghị uche abụrụ ndị chi mkpọrọ na-aga olee ihe a ga-eme ihe ebe ajụjụ gbara ọkụ ya nke a bụ atakata agbawa e ekwu etu ahụ na Naijiria dị afọ iri isi na ụma ọ na mmadụ ka Naijiria ọmụọ na ụmụ nwee ụmụ ụmụ ya bụrụ na mgbe m na-eto nwee ụdị ihe ị ga-eme ofegara ya bụ na ịwa ịdị na ịsatọ asịghị gị na ikarịa n'ife na-eme maka na ọgbọ gị na chinchi na-atawu mmadụ n'anya ma ọ bụ na ọgbọ gị na-enwe na-ama si osisi ọzọ banye ọzọ ọgbọ Naijiria na mba awụrụ etu aka ha si eme iji wee dozi ya bụ okwu awụrọ ihe ọ ga-abụ gụnye nsị nekwa ka ọ dị nekwa ka ọ dị na eme ya etu ọ dị mma nekwa eme ya etu ọ dị mma ọ ihe a ga-etinye uche bido mmalụ dịka ikwu e na mbido ebe nyabụ bụ mmiri bido mara anyị mana ọnya bụ ihe ka ahịa ara wee bụrụ ihe anyị na-alụtụ aka Na ndị mmadụ n'anya anya n'ime ya maka na ndị dere depụtara ya bụ okwu ahịara ndị jee nọ ha na jee uche jụọ ajụjụ chọpụta wee depụta maka ahịara tupu onye isi ala mgbe ahụ bụ na Major General Colonel wee gụọ ya ndị ahụ chere uche ife so na ha Chinua so na ha na ndị ọzọkwa n'ime ndị ahụ niile naanị prọfesi ifemesịa bụ onye anyị na aka nọ ndị ọzọ arapụgo anyị jebe ebe ka mma mana ihe o ji dị mkpa na anyị na-akpata nyaba ahịara aha bụ na n'ịsị kedu ihe bụ nsogbu anyị kedu ihe butere ọgụ a na-anụ kedu ihe ndị Igbo na-achọ ha sịrị mba ka anyị na-enye ya bụ ihe anya etu okenye si enye ihe anya achigha azụ na-ewe si nekwa nsogbu anyị nekwa ebe o si ọ bụrụ naanị anyị nwa n'ọnụ ometụrụ ndị ojii niile ka anyị niile rụọ ọnụ ihe na-eme anyị abụrụ sọsọ anyị <clears throat> mana anyị sogburu nsogbu ya bụ ebe m si wee batịa. ihe o ji ihe nji wee na-arụta ihe aka ụdaoluo na mgbe ndị Igbo maka anyị na-ekwu ihe ndị na-agba anyị afa dị iche iche ọkacha ndị na-asị na anyị na-eme nke ndị otelektuals ga-asị kedu ihe anyị na-akpara Naijiria Naijiria Naijiria nọọ Igbo Igbo Igbo igbo southeast southeast biafra biafra biafra ee mana gịnwa bụ onye naijiria na onye biafra ọ dịkwa mma ahụ na o nwere ebe ịkwụ si nakwa ebe nkwụkwụ sie ike jụzie onwe gị ajụjụ a kedu ihe bụ nsogbu gị kedu ebe nsogbu gị si bido kedu etu a ga-esi wee mee n'ọlụ maka etu esi wee zụọ m dịka onye ọlụ ọlụ chetazi ihe a na-akpọ ọlụ aka na a na-akpọ injiniarịn bụ na a na-asị gị nna na ọ bụrụ na ị chọọ inwepụta etu a ga-esi wee mee ka ihe dị mma ị ga-ebu ụzọ chọpụta ihe bụ nsogbu maka na ịchọpụta isi nsogbu etu a ga-esi wee zọọ na etu a ga-esi wee mee ka ọ dị mma amala ife a na-agwọ maka na ya nsị a ọnụ ọ dịka oto ya ihe dị mkpa ka anyị e wee nwee ike isi wee si n'ekporo ụzọ a ga-esi wee so wee mee ka ihe a na-akpọ naijirianizm na bụ isi onwe anyị kedu ihe bụ naijirianizm naijirianizm kedu ihe butere ya ọ oke ọchịchọ ọ oke amamife ọ amaghị ife ọ nnukwu nṅomi ife adịrọ mma ọ ọchụ a na-egbu ọ mmụọ butere ka ọ mmadụ ọ ife na-efe efe dịka maazị Ejike si na-ekwu wee kpọta afa ya bụ nwaanyị Dr. Stella Ameyo Adebebo onye ọ bụ maka ya ka a na-ekwu si na ọkwụ ya bụ na ihe a na-akpọ Ibola asụrọ ndị mmadụ ịba na Naijiria onye a na-ekwu nwere ihe ọ na-eme mana ihe anyị ajụ onwe anyị kedu ebe nya bụ nwaanyị nọ tata kedu ebe e nyere ya awọdụ ọ nọrọzi ya o ji maka ihe o chere na etu o si kweta ndụ ndị ọzọ ji wee dị mma ndụ ọra ndụ mmadụ ibia wee sị mba na ihe a ma metinye onwe ya dịka onye mgbochi na ya bụ ọya gburu ya mana ọ kwụsị ebe ahụ o nwere onye ọzọ ma onye Biafra o maọbụ onye Igbo maọbụ onye saut est o maọbụ onye Hausa maọbụ onye Yoruba maọbụ onye North West o North East o South South ma South West chelu uche dịka nwaanyị a na-asị kedu ihe na-eme iji wee mee ka ọ dị mma ma nke m ma nke ndị nọ m n'akụkụ ma nke ọdịnihu na-abụrụ sọsọ taa gaa n'iru maka onye awụ nsogbu ọ bụrụ na anyị gafee maka onwe anyị maka onye ọbụla na-achọ sọsọ nke ya nke ya mgbe anyị ga-eche gafee maka onwe anyị wee sị kedu ka ọ ga-esi dị mma tata dị mma echi dị mma n'ọdịnihu? mgbe ahụ ịma na ya bụ nsogbu anyị na-eche bụ Naijiria dị na a ga-achọpụta isi ya na achọpụta isi ya ya bụ ife ya agwa onwe ya mana isiokwu a bụrụzie dịka ị kwuru ise na-abịa na ihe gbasara ọmụmụ injiniarịn ị ga-achọpụta nsogbu mana ọ naanị ịchọpụta nsogbu ọ ịchọpụta nsogbu ịchọpụtakwa ihe butere nsogbu tupu ị ka a si eme ya hmm. Hmm. Eh, mana dịka ị rụtụrụ aka maka ndị na-ege anyị ntị ma ndị gasị ihe anyị na-ekwuru Naijiria Naijiria anyị na-ekwuru ihe anyị na-ekwu maka Naijiria asị ebe nwata na-ebe akwa na-arụ aka nne ya anọghị ya nna ya nọrọ ya anyị na-ekwu Naijiria n'ihi na dịka anyị anyị na-arụtụ aka taa ahịara deklarashọn wepụtara oge dee ihe ha kpọrọ Naijirianism ka ọ dị ugbu a anyị na-ahapụ Naijiria anyị nwebụ ndị Igbo maọbụ anyị nwebụ ndị Igbo ma maọbụ anyị na ndị anyị na ha ndị agbata obi anyị anyị na ha so dịka ndị nọcha n'ọwụwa anyanwụ Naijiria n'oge mbụ ma ọ bụ ụlọ ma tupu nke ahụ eme anyị ka nọ na Naijiria anyị ga-aghọtarịrị ihe na-arịa anyị ma jụzie onwe anyị ajụjụ si gịnị ka anyị chọrọ n'ihi na ihe a na-eme a na-akpọ Naijirianism o metụtara anyị bụ ndị Igbo o nwere ka anyị si eche echi? jụọ onwe anyị ajụjụ si ihe ọjọọ ekwekwala Chukwu ekwekwala ka ihe a na-akpọ Naijirianism bụrụ ihe a ga-eji amara anyị dịka ndị Igbo anyị nwa bụ ndị Igbo anyị nwere ike gọọ ọfọ ahụ gụọ agụgụ ahụ si ihe a na-akpọ n'izem ọ gbasaghị anyị anyị tukwu ekwekwala ka ọ wụrụ ihe banyere ọnọdụ anyị enwere ka a ga-esi mee ihe a ya dị mma n'ihi na ihe m ji ekwu ihe awụ na anyị na-ekwu na ndị na-achọ a na-ekwu Biafra achọrọ ịhapụ Biafra a ga-ahapụ Naijiria a ga-eme ka a ga-eme ka ma ndị na-ekwu ya n'usoro a ga-alụ ọgụ ma ndị na-achọ restrọkchọrịn ma ndị na ihe niile ndị awụcha nkata e kwesịrị ịkpa akpa n'eziokwu eziokwu n'ihi na anyị mana dịka anyị na-arụtụkwa aka aka ka mmụta ifemesịa si na obodo a na-akpọ Naijiria ezidi ya anụkwagaghị ya olee ka a ga-esi lechaa ihe niile anya olee otu o si metụta anyị nwa bụ ndị Igbo n'ihi na o nwere tupu anyị ebido ịkpa nkata ka m nọ na-ekwu n'ihe onye na-achị Naijiria ugbu a mere ka ndị na-anọchite anya anyị n'ebe ahụ dawa anya elee mpaghara steeti ise niile wụ steeti ndị Igbo pụọ anyị gburugburu were oloko ọlọrọ ọhụrụ gaa anyị gburugburu gawa jikọrọ mba ebe ebe ọbụla jikọta ha ọnụ we na we na an isolated place ya na ọkụ elu ya gwa anyị na anyị wụ edọchị na sekụl mana dịka a ga-asị ka eji chigbuo anyị ọchị na nso nso a ka m hụrụ onyonyo ebe pụtara onweghị site okporo ụzọ oloko siri Port Harcourt gawa Aba gawa Ụmụahịa gawa Enugu ebe ahụ gawa Makọdị ka wụkparị okporo oloko ahụ lọlugad ha gburu ọhịa ruchigidere ya onweghị ebe ọla arụrụ ya na-akpọ steshọn ụlọkọ ọdụ ụlọkọ abịala otu ebe gbọsacha ya ya si ndị mmadụ ebe a wụ steshọn ndị mmadụ awụsara n'ihi na ụzọ esi esi aba agụmahịa adịghị n'ihi na ụzọ adịghị ka mere na ndị mmadụ jiri chere ka ha gbaa ụgbọ oloko mana lezie ụgbọ oloko na-apụtanụ isi injin ya ọtọrọ Amadu Bello kabin ya ọtọrọ Nnamdi Azikiwe ime ya onweghị ihe nọ n'ime ya ụfọdụ ndị mmadụ bekọrọ n'elu ya nwe ihe a ka ebupụtara si iji e e chia Igbo ya anya ọchị sikwa ụnụ si na anyị megburu na emegbu ngwedekwanụ ụgbọ oloko ya ka ewepụtara anyị steeti nọ n'ala Igbo ise nọ n'ala Igbo ụwala Igbo nwere ihe nwere akụnụba nwere ihe ha nwere ike iji jikọta onwe ha ọrụ rụọ ụgbọ oloko okporo oloko jikọtara the five states mana gịnị ka anyị na-ekwu okwu ya taa okezi ikpeazụ na-ekwu okwu inye ụmụ nwaanyị ga-amụ nwa 500 naira naira narị naira ise narị naira ise ruo otu dọla enweghị onye jụrụ nwoke ahụ ajụjụ si iberibe gịnị tụrụ gị anyị nọ onye ọbụla na-awụlili elu Anambra rụọ na airport mmadụ ole ga-abụ efe ụgbọelu olee ụzọ isi echi Anambra bịa isi ọka bi Owere ụzọ dị na ya isi aka ọkwa na-abịa ihe kwesịrị ịgba ihe dị ka minit iri anọ ya agba ya tu awa abụọ na atọ onwebụ onye jụrụ gọvanọ na-apụ apụ na Anambra steeti si gịnị mere ụzọ ọdụ ụgbọelu n'eziokwu eziokwu ọ dị mma mana olee otu o siri gboo mkpa ọha ndị steeti Anambra enwebeghị onye jụrụ Okorocha maọbụ dị mma, si ụzọ niile a na-emebisi n'Imo steeti a na ahụ ebe esi aga mmiri na-ekpuchi ebe niile olee ka a e ga-eme ma ọ fọzikwarị isi gọvanọ steeti ise ise ndị a bịa jikọta ọnụ mara ihe a ga-eme banyere ala Igbo ọ bụrụ na e nweghị ike ịjụ ndị ajụjụ otu a ga-eme ka ọnọdụ ndị Igbo dị mma ma ọ fọzikwarị manyị ka ga-anọwa na Naijiria ma ga-apụ apụ ọ bụrụ na enweghị ike ịjụkọta onwe anyị ọnụ jụọ ndị ajụjụ hold them accountable olee dị ihe nwe ihe anyị na-azọrọ kedu ihe dị iche ihe na-eme n'ala Igbo taa na ihe ahịa Gana deklarashọn na-akpọ Naijirianism Maazị Ejike e, ọ machiri m e, e, ebe ị belara okwu a maka ile n'anya ịgụ ahịara deklarashọn, ọ bụrụ na ha asị ihe bụ nsogbu wu Naijirianism hapụ ya ebe a ha kọwara tọtuo ngịga kọwaa ya ekwe ihe bụ Naijiria dịzi ụdị ihe ụdị ihe ụdị ihe ụdị ihe ụdị ihe ka anyị tụlee ehm, ile anya ama m na anyị hụrụ eh, ebe eh, onye na anọkọta eh, ehm, ihe ahụ isi ike gara n'ụlọ ọgwụ na Port Harcourt na-ajụ ike ego ebunyere ụlọ unu wee tinye isolation center and na testing center testing center gị ya jinu m ihu unu ji eme nwoke ha tatọgharịgide ọnụ onye emeghe ọnụ kwuo n'ezie n'ezie enweghị ihe m hụrụ unu ga-abịa kọwa ihe unu ji ego mee ma na-ajụ elededị ga-aga n'ala Igbo hụ nke ha mere na Port nwere ike ịkarị ihe niile ị nwere ike ịhụ n'ala Igbo anyị mgbe e, covid na-egbu e, ka atụrụ aka na mba niile e, ndị nọ na Naijiria a na-asị ele otu e ga eji weta vaccine ka ha soro gbaa ọ mmadụ wu gọvanọ obodo n'ala Igbo chọrọ nwunye ya ụzọ ya agagba vaccine n'ala bekee elee ihe ọ chọrọ ka ndị ọ na-achị mee naijirianis mgbe ee eh, ndị uwe ojii pụtara tụtụrụ mmadụ n'ihi ala gbagbuchia ndị agbagburu agbagbu gbuo rukwe taa Imo steeti na-enwu ọkụ enweela onye pụtara sị ọkwa ụmụ mmadụ ka ị e na-eme ihe a bịanụ ka a mara ihe a ga-eme onye ọbụla akpa ntị ka ọ gbasaghị ya ọ naijirianism mgbe ị e na-eme elekshọn na Anambra tupu ebido elekshọn ahụ ọgba aghara dị egburugo ebe egburugo ebe egburugo ebe egburugo ebe a asị nọ IPOB maọbụ IPOB ma ọnwụ ha IPOB emechala elekshọn ya dịka awụrụ mmiri oyi ebe ahụ ma oge ugbu a dajụlatala ọ n'aka na-egbu n'ihi ala nke ahụ rụziri nke ndị ama ndị na-egbu na nke a na-ekwu bụ na ọ ndị eh, ongonnen mmadụ tinyere ha ilekwa anya ịtụle ya ọfụma aka ndị Igbo nọ na ọ Naijirianis ga epụta e, e, rukwe echi aba dị ka ọ dị e, onye ọbụla dị ndụ mara otu aba dị mgbe mbakwe dị ndụ rụọ aba mara otu o si e, bulite productivity n'Imo steeti mgbe ahụ ewee hapụ aba ya dagide dagide dagide daruo ọnọdụ ọnọta echi mmadụ aga buru mmanya kpọọ ndị enyi ya a na-agba araba nkụ aba dị ka ọ dị Naijiria dịzi ya bụ na otu ọbụla isi tụle ya ma ndị ga-apụta hapụ e, e, onye wu minista ahụike wụkwa onye dibịa bekee anọrọ a na-akpagbu ndị dibịa bekee ha na-asị lekwe ihe anyị chọrọ ka ọ dịrị Naijiria mma ka amara ka e ga-eji mee ka eh, helt sektọ dị mma ya pụta kparịa ha niile kọtọọ ha Naijirianism ya bụ na enweghị otu isi lele obodo ahụ bụ Naijiria ka imeghe ọnụ si na ihe dị mma ee eh, a e na-ekwekwado Naijiria na ala Igbo dị njọ gị tụgharịa ya ụzọ nke ọzọ ndị ipop enwere mgbe a na-ayọ biko na-asị ụnụ werenụ nwayọ werenụ nwayọ ọkwa onye kpara nkụ ahụhụ dị e ngwere pụkwute ya ọrịrị a na-aba a e ga-egbu a ga-egbu a ga-egbu ọchị a ga-eji ya wụrụ n'ọnụ n'ọnụ n'ọnụ n'ọnụ n'ọnụ mgbe ndị uwe ojii ndị agha Naijiria batara na-eme mpụ n'ala Igbo elee otu unu shiri zọ ha ya wụ na ụlọ agala mabiri tụrụ ugo ma o ruzie elu ka nwụọ ọkwa ụmụ mmadụ na nwụ ọ ihe a niile wu naijirianizm a na-ekwu okwu ya ọ ihe niile wu naijirianizm gị jụọ m ele ihe a ga-eme ihe a ga-eme ete ha aka onye na-eche mgbe otu onye ga-apụta emechala elekshọn ugbu a Soludo emerie anụla m ndị ga na-asị he estebio e, e, onye nwe anyị abịala nwụọrọ anyị lawara onwe a na Igbo ga-adị mma ọ ndị Igbo ga-emeji ala Igbo onye na-eche ka agbata obi ya bịa ala Igbo ọ ga-eche ka aka ihe a bụ ihe a na-agbakọ ọnụ nyụọ mmamịrị e, ndị Igbo na-ajụ okwu naanị ihe ọma m ga-emere mmadụ ibe m taa ọhịa Igbo ji ajụ ogwu n'ụtụtụ naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa elee mgbe anyị ga-alachigha gbuo onwe anyị na mmụọ na mmadụ naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa mbido ya ngịnwa bido ya agbata obi gị bido enyi m bido ele anya anyị chịkọ ọnụ ihe ọma mere ya ya wụrụ nzọpụta Igbo <laughs> olee na ebe a ga-ebido ihe a maazị Odeluga elee ebe a ga-ebido ihe a n'ihi na ka ọ dị ugbu a akpọ Naijiria aha ọjọọ na mba ọzọ ya dị mma ndị ọzọ eri uru ya ya jọọ njọ ndị ọ ga-akwụ n'isi karịcha abụrụ ndị Igbo ka nke wee eziokwu mgbe ọwụla a kpọrọ Naijiria ahụ ọma ndị na-eri uru ya mhm. ndị ọzọ abụrụ ndị ọzọ mhm. mana akpọrọ Naijiria ahụ ọjọọ ndị ọ na-aka afụ na ndị ọ na-emetụta karịcha abụrụ ndị Igbo n'ihi na anyị bụ ndị njem mhm. ọ ya nwee na ọ kpatara nọ na ọ dị mkpa na Igbo anyị ga-ebido chewere onwe anyị echiche mara ka a ga-eme ihe a n'ihe niile a na-ekwu okwu ya dịka anyị kwuru okwu oge e rụtụrụ aka ihe gbasara vaccines mebiri ihe ruru nde na vaccine mebiri hmm. ma mgbe coronavirus bidoro ọtụtụ ndị mmadụ ewepụta ego si ka eji nye aka nyere gọọmenti etiti aka n'ihi na ihe a bidoro oge a Naijiria eh, Buhari ka na-ekwu enwere high inflation enwere ego nke nke eme na nke eme ọtụtụ ndị wepụtara ego gbara ọkpụrụkpụ ụmụ Igbo mhm, mhm. echetara m na Ahmed Tinubu Bola Tinubu mhm. wepụtara something billion n'ego niile ahụ o wepụtara njeri naira ahụ wepụtara ọtụtụ n'ime ya lara n'aka ndị steeti Legọs naanị 400 million nde narị naira anọ bụ ihe ruru ndị ihe ọ chọrọ ka enye gọọmenti etiti mana ka ụmụ Igbo wepụtara ịnọsọ Stony Elumelu ihe niile ahụ banyere n'aka gọọmenti etiti eru mgbe a na-asị na a na-eke paliativ a na-eke ego eji nyere ndị mmadụ aka minista na-ahụ maka akụnụba na ọba ego asị anyị na ndị Igbo nwere ụmụnne ha ndị ga-enyere ha aka <laughs> ego niile ahụ ekere ya n'ugwu awụsa enweghị nke ekere n'ala Igbo ka ọ dị ugbu a a na-ekwu na naanị pasentị anọ n'ọnụọgụgụ ndị Naijiria bụ ihe gbabere isiokwu ajụjụ anyị na-ajụbeghị onwe anyị enweghị onye wepụtarala anyị statistiks a anụrụ ha ma chọla ka m mara na pasentị anọ ahụ obodo nwere ihe karịrị nde narị mmadụ narị mmadụ abụọ ole pesentị anọ ahụ bụ ndị gbara ya na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọkacha n'ala Igbo we have no information hmm. mana ọwụwa afọ Igbo nọ na CDC National Center for Disease Control n'eziokwu eziokwu ewe pụọla ugbu a gawa World Health Organization ọzọ onye oke mmanụ nọzi ebe ahụ mana unu lekwa anya maka ọ na-awụ a na-ekwu adịka kemgbe nwa amadi Igbo nọ na National Nigerian Center for Disease Control enwebeghị mgbe ọbụla a nụrụ pem na o nwere otu ihe gbasara testin na vaksin na-ejikwara mee ka mehụkwa nke ozugbo ọ pụrụ o tebeghị ọnwa ole ọ pụrụ gawa World Health Organization ndị ọzọ abaala chi wele ihe niile ọrụ ji ya ji ịkpa ego ugbu a a na-ekwuzi na ị nọrọ na lain na airport mgba ndị mmadụ eburu akwụkwọ na-asị gị ị chọrọ negative covid test <laughs> ihe anyị ahụla m ihe ọtụtụ oge echetara mgbe Ahmed wod gọvanọ of Central Bank ele Naijiria ruo ugbuo ya e, ruo mgbe a kpọtara Pọl Ogwuma ọ bịa hazie ozugbo Pọl Ogwuma hazichara pụọ werekwa ya tinye aka nwanna ha elekwa ya ruru ugbuo ya e, akpọta Soludo Ngozi Okonjo-Iweala ọbịa eze kwesịrị dọrọ akụnyere mmadụ ndị awụ ụmụafọ Igbo ndị bịara lụọ ọgụ zọpụta Naijiria n'ọnụ agụ Ngozi Okonjo-Iweala ele 38 billion dollars foreign debt nyere anyị aka ewepụ nke ahụ elebe anyị nọ taa ewerela ọ bịala anya ụkọ nwafọ Igbo ụkwa minista for health oge Igbola abịakwarawo ya mgbe ọbụla ihe Naijiria amazibe si eme ya achọwa onye Igbo mana omezicha pụọ ewere bariga larusie ihe niile ya na ọgụgụ isi a Chineke nyere anyị na njepụ anyị na-ejepụ olee mgbe anyị ga-ewere ya ji lebawa anya iji nyere onwe anyị aka n'ọnọdụ anyị na n'ihi na anyị ahụla na n'anya anyị ugbu a na echere ụgba ka echere azụ mgbe ọbụla ọ gbasara ọnọdụ ndị Igbo ọtiotenso Israel isiokwu a bụrụzie ole mgbe anyị ga-ebido ole ebe anyị ga-ebido ihe a ibe ibi na-ekwu dịka efifie maka na ebe onye bi ka ọ na-awachi hmm, a na-ebido dịba mma n'ụlọ wee pụọ n'ama ee ọtụtụ ndị afụ ji ego n'ozi bụ ndị Igbo jielu Naijiria a jere ọfụma ọtụtụ ife gbochikwanụ mejirọ wee lụọ ụdị ọlụfa kwesịrị ịlụ bụ ife anyị lụtụrụ aka afọ a na-akpọ Naijirianism maka na ị na-anya mgbe a na-akwado nkwado maka COVID ọtụtụ ego pụta mana anyị nụ na ego niile weta, ejiri ewe ego ngwa ọrụ a ga-eji wee mee testin ya bụ ka emee testin ka ọ bụrụ atụrụ taba ejirokwenye wee mesị ka edozie unu akwadobe ụlọ ọgwụgwụ dị iche iche ga-abụ onye bụrụ covid bata ka amalụ ka a ga-esizu ya ndụ mgbe afọ imolotekwa na a na-elo na ọtụtụ n'ime anyị nọ na mbụ dibịa oyibo na a na-asị na a ga-achọ ibe a na-akpọ ventilators ife ọzọ bụ nwanne ya bụrụ contact tracing ya bụ onye nyabụ ya tụrụ kedu ndị ọzọ dịka ya okirikiri ọ dịka fa nwee ike ibute ya ọnwa etinyere ego n'ife ndị a niile kama na ife agba mbọ na-eme anọ ya bụ ife a na-ekwu naijirianism bụ oke ọchịchọ na iri aka azụ ewee were ego ma ndị afụnụ na si NDC DC ekesịrị ego onye ọbụla ketasie ego ọsọ mgbe afọ ebe a na-eme testị covid dị na ebe obodo na-abọ mesịa jee n'obodo ịsaa bụ sọsọ ife afọ bụ etu ndị ọchịchị bụ na Naijiria si achị ka ị obodo gbasalọ bara ụba dịka Naijiria ihe eme ka onye ọbụla ka ọ dị mkpa na enwere ebe a na-enene achọ nje maọbụ labụ ebe ọ ga-abụ ọ dị na na steeti ọbụla ọ dị olue na steeti ọ dị bụ ọ dịghị ịtọ ịnọ kama mba ọ na Abuja ọ na Kaduna ọ na Lagos ndị ọzọzi na-echelu o wee bụrụ ife mm, eh, nwa amadi ya afọ bụ direktọ jeneral ya tinyere ego na ya o wee gbasakwa e wee kesịa o ji lute Enugu lute Asaba lute mm, Anambra kama na ajụjụ iji bụ kedu ife a ga-eme ife a ga-eme bụ em onye ọbụla nwere ili ego ezi ọnụ ndị Igbo ga-ebido anyị nwere mmadụ anyị bịa nwere agụrụ isi anyị bịa ife a ga-eme ka anyị zobe onwe anyị ndụ kedu ife bụ na ofu nde covid vaccine ga-ana n'iyi na-enweghị onye agbara ya steeti ọbụla kwesịrị ịna-eti mkpụkpọ na-ama ọkwa na-akụ na ogogo ka onye ọbụla jegba nyabụ anụ mekwanụ n'ụdị ebe a na agbụ ya na ọ dị ebe ndị mmadụ ga-achọpụta ejee ya wee narị ya anyị nwe ka ọ dịla idozi ebe ebe anyị ga-esi nweta ike. anyị nweka ka ọ dịla idozi ebe anyị ga-esizi onwe anyị ndụ maka nje ọbụla bata arụ okeke ma okafọ maọbụ bọla maọbụ amed ọ bata ogburu na-aga na anyị kwesịrị idozi ọnọdụ nke be anyị nke afọ dị anyị n'aka abịa nwere ndị ọkachamalụ na ụdị ọbụla dị ya ndị na-azọfụ ọtụtụ n'obodo a bụ emerika. ebe anyị nọ ọtụtụ ndị na-azọ mba emerika na-atụ na-atụ alụ ife a ga-eme ka e wee gbachibido onye nje afọ bụ covid bụ ndị be anyị bụ ndị Igbo ọbụrụ Igbo ọgbara Igbo ghalị ife a ga-eme kama nọọ ndị na-achị achị fa ọnụ ife na-emenụ uche ọ dịkwa ya ka achọba amebe ife a ime dịka maazị Ejike lụtụrụ aka gọvanọ Anambra mgbe afọ na nwunye ọkwọ Houston ka ha bịara mgbe na enwere vasị asọkwa onye onye ọbụla azụrụ onwe ya ndụ kama na ị na-achị gị onye na-achị achị ị na izu onwe gị ndụ ị na-achọ ịzọkwu ndụ ndị ị na-achị ndị ị na-ekpokọba ndị a n'aka kama na ọ bịalụ ebe a gbasịa ti ya na onyonyo na-ekesa n'anya isi na ụdị na afabụ ndị bụ ndị ndị nwere maalụ ụzọ nwamkpi maalụ ụzọ ọba na ya ma ya ya eje nweta ya na ya deekwughori ofu maka di ya mana ọ nwere onye jụrụ ya ese na-asị ahụ na ife ahụ jọgburu onwe ya nke ka isi akpazi ụdị agwa ọ na-anụ ka mbe na ụmụ anụmanụ na mgbe ụgani dị na mbe na-eje naanị n'igwe wee jere eli nri na nke nne mana ọ nwerozi onye ọgwa ụmụ anụmanụ wee sụpụo ya ọ hmm? wee bụso alụmanụ ya na isi m kere ife a ga-eme ife a ga-eme erika igbo ga-azụ fa. dịka maazị ọbasi kwuo o nwere ofu onye ga-azụ igbo anyị ga-azụ onwe anyị anyị ga-ebido pịa aka na abụ n'anya gbaa mbọ fụ na ife kwesịrịnụ ị e ga-eji dozie obodo na a ga-enye usoro etu esi ga-abalị onye ọbụla uru ọ bụrụ na anyị Um, gba nkịtị eh, a sị na gba nkịtị eburu ebufe ebe m ama nna ya eh, nwa ada ọgba nkịtị ebuli ebufe ya ama nne ya anyị gba nkịtị e ife n'ife onwere ife anyị fụzi anyị ewelụ so na aka nna adọ na ntị bụ na ụdị ọchịchị demokrasi kịta onye ọbụla ga-asa anya gba mbọ tụrụ na ife fụ na ọnụ lulie n'okwu ọ bụrụ o na ike na gọvanọ ga-eme nka na gọvanọ ga-eme ma na chairman onye ma ọ na politishan nka ọchịchị dị anyị n'aka ọchịchị dị n'aka na demokrasi ọchịchị dị n'aka ị ga-eso na-ekwu nke ịfụ adịrọ mma ikwue ọka e ga-esi wee dịgha arọpụta ndị mmadụ ndị mụ ife ndị mụ ife ga-alụ ndị nwere ezigbo agwa ndị ama nọọ ndị kwụbara aka fa ọtọ ndị eziokwu amafa ọ bụrụ ndị chanwụ nchanwụ ma ọ bụ ndị oruchiegbu ehe ọ bụrụ ndị ga-eso wee na-ememi n'anyị ma ọ bụ ndị ga-abịa bukọlụ ife niile dị ọra wee Ndị nọ nketa achọ ndị apịa aka chọọ ndị amabụ ndị eh, ezi omume bụrụ anyefa ọchịchị n'aka gbanyelufu. nọlụkwọ na-ajụba ajụjụ azụ oke dịka anyị na-ekwu ya o nwere ka isi nweta ntụpe ọnụọgụgụ mmadụ ole gbagorola ọrịa nje a na-akpọ coronavirus vaccine ee um, dịka ndị mba ọzọ na-asị na ọ bụrụ na iwere akwụkwọ site na agbaghị ọgwụ na Naijiria ma ọ bụ na arụ gị na Naijiria si na ị nwere onye bụ nje covid na ha sị na nke ha wụrụ n'ezie etu ka m na-esisi gị na ọ ga-afịa arụ ịsị na ya bụ ọbụgodị na ọ nwere ebe si nweta ya bụ ntụpe ịfụ ọnụ ọgụgụ ndị asịrị gbara ọgwụ na ya bụ ihe ga-abụ ihe mmasị gị bụ eziokwu maka ị ga-asị onye gụrụ ha kedu ebe ọ nọ wee gụọ ha kedu ihe eji kedu mmadụ ole ka agụtalụ wee nwee fọ 4% onye nwere ike ịsị na ndị a na-asị na-agụ n'eziokwu na-agụ ha na ha bụrụ ndị enyelu negative covid test maọbụ ndị agbafuru mmiri n'akụkụ ha site na-agba n'ọgwụ denye ha akwụkwọ Ma ọ bụ ndị edela akwụkwọ na dị ụlọ ọgwụ onye awụ nsogbu anyị na-afọ ọha nche Naijiria naijirianism maka na onye luo ọmalụcha ihe dị mma o mee nke ya mfe bụ ihe doro anya na ọdịda ọha nche abụ nsogbu anyị maka na mgbe nwaada a na-afụ maka World Trade Organization bụ Ngozi Okonjo-Iweala mgbe ọ nọ Naijiria na mgbe Obasanjo kwụnatara ya bịa nye aka emechaa nke mbụ mgbe ha sịrị ya na a ga-ebunye ya potfolio ọzọ ka ọ lụba ife ọzọ ka etinye onye ọzọ ya na ya alụcha n'ife a na-abịalụ naba mana ofu ife o kwuru maka ya ọ bụrụ na onye ọbụla na-enwere ohere nwee ike ịchọ na YouTube chọọ ebe Ngozi okonji iweala kwuru okwu na TED ofu ihe o kwuru n'ọsịn na ya adịla anya bụ na ofu nsogbu anyị nwelụ ife a na-akpọ kọrọpshọn bụ na o nwerekwanụ etu esi wee nwee ife ọlụ eh, ife eji alụ ọlụ nwere ike inye aka igbochi ya ụdị ife nna m na-asị igbochi mmadụ ọnwụnwa o wee sị na ife ya ga-eme ka e wee mee ya wụ ka etigasị ụfọdụ ife e nwere n'obodo ndị ọzọ dịka itinye kọmputa sistem ka ọ ghara ị na-echezi ka ndị mmadụ gwa anyị kama ya ka etinye sistem ya bụ kama ya nye n'anya na sistem ka afụ na ife ahụ niile n'ọdịnihu ya hmm. na ọ bụrụ ọwụ na etinye ya nyegasị ụzọ dị anya ọ ga-afịa arụ mmadụ ịbịa na sistem mee ife ebe kọmputa na-atụrake na ọ mmadụ ọ ga-aka mfe ife ọzọ okwu awụ na o nwere ebe ọ na ị ga-aga na Naijiria enye gị ihe dịka ọgụgụ statistiks i were ya sị eziokwu na ife ajụjụdịnara eme ọ sị na ihe ya na ndị ụfọdụ gbakọrọ ọnụ imewu ịchọpụta na ịmalite ebe a ga na-eme ụdị ihe a ebe ha nwere ike isi wee na-asị nekwa ka ihe a si mee nekwa mmadụ one merie dee ya detuo ya ọfụma na-edobe ya ọfụma ka e wee nwee ike inwe ebe e nwere ike ile anya site n'eziokwu na ife a ndị a kwuru eziokwu ọ National Population Commission ka ị ga-ege ntị ka ndị ọzọ niile nwere mkpụrụ edemede eji e mkpụrụ edemede afọ ha ị ga-atụkwasị obi ife ha na-alụ bụ ife doro anya na ọ bụrụ mmadụ bịara nye ha aka azụ si ha dee ya etu a o onye awụ Naijiria n'izba ya bụ nsogbu anyị nwelụ ọ bụụ na onye ọbụla ga-eji nwayọọ were ili ya gụọ ezi ọrụ maka na onye ọbụla ga na-agọpụ onwe ya na ọ bụrụ maka mgbe anyị na-akpọ osisi afa ndị be anyị ndị ndị amụ ihe ha na-eme ndị kwesịrị ka a na-anụ aha n'ụzọ ihe ha merụ mekwa ka ha nwee bọọlụ anyị kpọọ na Ngozi Okonjo Iweala kpọọ onye nke nọ eh, eh, eh, ndị kedu ndị na-afụ maka rasi njebe World Health Organization ndị na-afụ anyị ọrụ n'aka gasị anyị ọkwa ngige wee onye be anyị bụrụ nwanne anyị Rochas onye be anyị Allison ka a ga-ekuzi n'ọbụ NNPC ndị ahụ ga-akpọ afa ndị ahụ nya ife anyị na-ekwu abụrụ na ndị Igbo bụ ndị ọ ga-abịa iwetara na ha tinye ya nsogbu a ha lụọ ya n'ọfụma lụọ onye ọbụla nọ n'obodo ahụ a na-akpọ Naijiria nwelụ ike ịdaba n'aka Naijirianizm na-emekwa ya n'ụzọ nke ya nke mụnwa na-adị eji amaatụ bụ na onye a na-asị gị na ndị ahụ politishan bụ ndị ajọ mmadụ ịnefu anya n'afịa ebe ihe na ya na-akpa bụ nkata ahụ azụ iko garị ha nile niile bụ naijirianis ọ ihe aha ka anyị ga-ebido chebe ka ọ ghara ịbụ sọsọ dị mma anyị site n'imegbu onye ọzọ mana ka ka ọ ga-esi dịrị gị mma dịrị agbata obi gị mma ofu ife ọzọ m na-ekwu tupu m kwụsị bụ na ọ na-abụ ndị ndị na-agwa anyị okwuchukwu n'ụlọ ụka ndị ọ dị mma ka ọ bụrụ n'aka ha ka a na-esi amụta ezigbo agwa na ọ bụrụ na ha ga-agbanwe ha na-agwa anyị na-asịkwara anyị na mgbanwe ahụ mgbanwe nke mgbanwe nke ime obi ọ bụrụ nke ịpụta iwu arụ yigharịa akwa gị mana ọzọ na o nwere ebe ha na-ada ekwu ojube na Jeremaya ọ na ahụ nne ya kita ọ na-agba m na ntị Jeremaya 29:11 o na Chineke maara echiche ọ na-eche maka gị echiche obiọma etu ọ ga-esi gọzi gị mee ka iwetarakwa na ego Chineke agọzie gị mana ha na-echefu ibido n'isi mbido Jeremaya ahụ wee kụọ ya ka e wee tinye ya n'ụdị ebe a na-ọkwụ ya na ife a na-ekwu maka ya maka na ị na-anya ebe ahụ ihe ọ na-agwa ha bụ ụnụ na-egekwa ndị amụma ndị na-agwa ụnụ na ndọrọ adọrọ ụnụ na-aga jee Babilọn n'ọnwa nne chike ụnụ na-ana unu na-egere ha ntị na ha gbara ihe ha na-ekwu na ọt ọtụ otu arọ ga-aga tupu mgbe bịa cheta ụnụ ekpọnata ụnụ ife ka ụnụ mma wee ebe ọbụla ụnụ fụrụ onwe ụnụ lụọ n'ụlọ lụọ n'ọrụ ụnụ bie na ife dị ebe ahụ enye na ụmụ ndị agbọghọ ụnụ di nọrụkwanụ ndị ebe ahụ nọtuo n'ala mana nke ka mma na nke ka mkpa chọọnụ udo na ọdịmma obodo ebe ụnụ nọ maka na ọ site na udo na ọdịmma ya ka udo ga-ejidere ụnụ eziokwu Biafra dị ụtọ na ntị dịkwa ụtọ enwe ya biafra wụ biafra m ime mmụọ na ime obi biafra n'ime obi ebe ọbụla ibi ọ bụrụ biafra mana ihe ka mkpa bụ ebe ọbụla ịfụrụ onwe gị tata ma ị nọ kafancha ma ị nọ ihiala ma ị nọ Amerịka ma nọ Germany nọọ n'udo ebe ụnụ nọ udo obodo ahụ na ọdịmma ya maka nọọ n'udo obodo ahụ na ọdịmma ya ka ọdịmma ga-esi dịrị ụnụ ọ bụrụ na ọdịmma dịrị gị n'ime Kafanchan maọbụ na Germany maọbụ na Ihia maọbụ na Amerịka maọbụ na Nnewi kekwana ife na-achọrọ ebe ọzọ ọdịmma dịrị gị maka obe onye bi ka ọ na-awachi na ndị na-ege anyị ntị oge anyị akụrụla ọnụ ka anyị na-ekwu mana a sịkwa ka anyị chetara ụnụ ihe kpatara isiokwu anyị ngụpụta ahịa ya na akwụkwọ apụtala nwee na ohere chọọ ya ị ga-enweta ya Igbo Heritage Institute Igbo American Heritage Foundation dot com ị ga-enweta ya akwụkwọ nọ n'ofesi Amerịka ma ị nọ Canada ma ị USA jee na igboheritage.org ị ga-ahụ ihe gbasara akwụkwọ a etu ị ga-esi enweta ya ka o ruo gị aka o ndị bi na mba Europe ya ama enwenwe ike inyebe unu otu otu mana onye ọbụla chọrọ uh, ihe karịrị iri ise ọ ga-afụkwa etu ọ ga-esi wee metụrụ ya aka ka o wee nwee ike ịnweta ya bụ akwụkwọ ma nke ka nke ebe ọ bụla ị na-ege ozi pọdkast nkata anyị a na ụka anyị a ga-adị na ya biko chọọ ya mekwanụ ka onye ọzọ kwụ ya etu ị ga-esi chọta ya bụ ịchọ ikoro mkparịta ụka asụsụ Igbo ma nke ka nke gị na agbata obi gị gị na ezinụlọ gị gị na ndị enyi gị bụ anya bụ ka baa ya ọfụma ka e wee nwee ike inwe mgbanwe n'ụzọ dị mma ka anyị e wee rapụ ya bụ ihe a na-akpọ naijirianizm wee nweta ihe anyị na-achọ ọdịmma anyị na ọdịmma agbata obi anyị n'ụzọ ọbụla isi achọ ya ma ụzọ ọbụla isi aghọta ya ka Chineke nyewe gị aka ka chi gị duru gị maka Igbo kwelu nọọ onye na chi ya na-edu ya maka onye buru chi ụzọ gbagbuo onwe ya n'ọsọ aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka ụkọchukwu Austin Ọkigbo Igbo ya dịrị ụnụ mma Maazị Ejikeme Ọbasi ka ọ dịwa n'izu ụka ọzọ na Maazị Kanayo Odeluga Igbo ụlọ ụbọchị ndanụ ka ịchọ nọ na were ji